AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye chineke gọziri ka ihe gara gị nke ọma ana m ekele gị na-anabatakwa gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ahụike gị onye na-ege ntị biko n'ụbọchị taa ka anyị lebatụ anya ịmara ma ọ nwere uru nke anyị na-erita ma ọ bụ uru nke anyị na-ahụ anya anyị na-enweta site n'obubu ọnụ ebe a na-agwa anyị sị na site n'obubu ọnụ anyị nwere ike ime ka ihe gbatọrọ anyị mfe na ndụ a ọ ga-amasị m ka anyị maranụ n'ụbọchị nke taa ma ọ dị uru nke a na-ahụ anya anyị nwere ike ị na-erite ma ọ bụrụ na anyị nwee ike na-ebu ọnụ site na mgbe ruo na mgbe ọ bụ na ihe a na evula obi ma ebuwe ọnụ bụ ntute ma ọ bụ mwuli nke ndụ nke ime mmụọ ma ihe nlụpụta ya n'ezie ma ọ bụrụ na ị bụrụ ihe dị otu a n'obi gị na Chineke nwee nnọkọ nke na-emekọta ahụ mụ na gị na-abụ nke karịrị akarị a sị m na uru a na-erita na ya karịrị akarị ọ bụrụ na ị ihe dị otu a n'obi dịka iwuli ndụ nke ime mmụọ gị buchaa ọnụ mgbe ibusiri busiri ọnụ gị bịa hụ na ahụ gị ime ahụ gị abụrụla ihe dị ọcha site n'obi gị ruo n'akụkụ ahụ gị niile abụrụ nke dị ọcha o so n'ụdị obi iji mee ihe a gị onye na-ege ntị ị ga-ahụ ihe dị iche n'ime ahụ gị ụdị echiche ị ga na-eche ga-abụ echiche nke pụrụ iche ị ga-achọpụta na ụmụ ịrụrụ ihe ndị ahụ nke na-ewetara anyị obi ọkụ ma ọ bụ nramahụ ma ọ bụ oke echiche ihe ndị ahụ bụ ihe na-esiteri ọbụna mgbe anyị ka na-ebu ọnụ na-enye ohere nwayọọ nwayọọ n'ime ndụ anyị ọ ga na-enye ohere ruekwa mgbe anyị mesịrị ihe anyị bụ n'obi ime anyị na Chineke lee anya ọ bụrụ na ị were obi gị buo ọnụ rịọ Chineke arịrịọ chie ya mkpa gị niile n'ihu ị ga-ahụ mgbe ị na-esi n'obụbụ ọnụ na-apụta ọ ga-ara ahụ ka ụmụ nwa pịrịpịrị ọrịa ndị a na-enye anyị nsogbu dị ka oyi ọtụtụ na ụmụ ihe ndị ọzọ dị ka ya bụrụ ihe nke ga-enwe ike kụtuo anyị ọ bụrụ na ibu ọnụ na ikwesị ntụkwasị obi ị ga-ahụ na ime ahụ gị nke ka nke okporo ma ọ bụ akụkụ ahụ gị ebe ahụ dum nke a na-enwe ọlụ nke a ga-alụ iji mee ka ihe ọbụla nke iriri bụrụ ihe gbazara anụ nwee ike nye ahụ gị ọnọdụ nke o kwesịrị idote ahụ gị mgbe ahụ ka ị ga-ahụ na ebe ahụ ga-abụ ebe dị ọcha nke ukwuu iji wuchie ihe mmebi nke emebiworo n'ahụ anyị tutu ruo oge anyị nwetara onwe anyị n'ọnọdụ nke obubu ọnụ ahụ n'ihi na anyị na-edotatụ ahụ anyị ọcha ma ọ bụ na-etinyeghị ya ihe oriri ndị na-ekwesịghị ekwesị mgbe anyị nọ n'obụbu ọnụ ị ga-ahụ na afọ gị ga-atalata ọ ga-agbada ebe ọ dị ukwuu meekwanụ gị gị ghara ị na-enwe mmasị nke irigharị ụmụ ihe ndị ahụ nke na-enye gị nsogbu ọ bụrụ na ị na-ebu ọnụ n'ikwesị ntụkwasị obi ọ na-ewugharị otu ire gị si na-anata ụtọ ihe ọ bụla nke pụtara na ọ bụghị ihe dum ị hụrụ ga-ama gị mma oriri nri ndị nke ahụ anyị si ma ọ bụ chineke si ka erina maọbụ anyị na-akpọtụ aha sị na ha ekwesịghị ekwesị ha na-enyere anyị aka na ndụ ịhụ ha ga-abụrụ onye obi gị na-aga anabatakwa ha ga-achọpụta na ọ dịghị uru ị ga-enweta na ha kama ọ bụ ịlara gị ihe n'iyi ọ bụrụ na ị nwee ike buo ọnụ otu abalị abalị abụọ maọbụ nke atọ n'ezie ihe ọ bụla nke batara gị n'ọnụ ga-abụ ihe nke ahụ gị ga-anabata ire gị ga-anabata ya ya tọọkwa ụtọ nke ukwuu biko onye lelela ikike nke ire anyị ma ọ bịa n'ihe gbasara ihe oriri chetakwa ọ bụ maka ire akpịrị ejita onwe onye aka bụ ihe kpatara nne anyị mbụ na nna anyị mbụ n'ogige iden ji fue ma ikike nke ire n'ezie bụ ihe kwesịrị mụ na gị ileba anya ebe ọ dị ukwuu n'ụbọchị nke taa ma ọ bụghị ya ọ ga-alara anyị ọtụtụ ihe n'iyi anyị ekwuola ya mgbe mbụ na-ekwugharịkwa ya ugbu a sị na otu ọ bụla isi zụọ ire gị ịnata ụtọ ihe oriri otu ahụ ka ọ ga-adị isi ndị ụfọdụ ha biko ha erikwala nnu ma ọ bụ gị sị ha ha tinyetuwe nnu ntakịrị ntakịrị ha sị gị na ha efuola esi otu ole eri nri nnu na-adịghị m na-eme ka anyị mara sị ọ bụrụ na ịzụọ ire gị ka ọ na-anata ụtọ ihe nke nnu na-adịghị ma ọlị otu ahụ ka ọ ga-adị mgbe mbụ esie nri n'ụlọ m na-etinyeghị ya ose ọ na-ara m ahụ oriri ma ugbu a ma ọ dị ihe dị ka ose n'ụwa mụnwa amakwaghị ya ka m ji na-asị na ọ bụ ụdị ọzụzụ nke anyị zụrụ ire anyị bụ otu ọ ga-esi na-alụ ọrụ n'ime ndụ anyị ka anyị bụrụ ndị ga na-akpakọ ahụ anyị ọnụ site n'ime mmụọ n'ihi na ekere anyị ekwukwara m ya ụbọchị gara aga sị na Chineke kpụrụ mmadụ otu anyị na-ele onwe gị anya ka ndụ nke ime mmụọ gị bụrụ ihe ga na-achị nke elu ahụ kama dịka mmadụ ihe ọ bụ ọtụtụ anyị ndụ nke elu ahụ na-achị nke ime mmụọ anyị na-etinye anyị na nramahụ ndị dị oke egwu lee anya ọ bụrụ na ị chọrọ ịwụ ahụ ma ịhụ na ịgbanyere arụ ebe ọ dị ukwuu gị chọọ ịwụsịlata ọ bụ site na obụbụ ọnụ ka ị ga-esi wee wụsịlata ihe dịkwanụ mkpa abụọ na ịwụsịrị ahụ ma ọ bụrụ na ị nweghị ike ijite onwe gị aka laghachikwa n'ihe ndị ahụ ndị na-eme gị ka ị gbanye arụ n'ihi ya e nwere ọdịmkpa ebe ọ dị ukwuu ka ị gbanwee ụzọ isi na-eri ihe na ihe ndị ndị nke na-agụ gị agụ ihe ndị nke na-amasị gị ị na-eri kwa ụbọchị maọbụ mgbe niile ma ọ bụghị ya ị ga-ahụkwa na ị ga-alaghachikwa n'ọnọdụ ahụ nke ị nọ nke ị na-achọ otu isi si n'ime ya pụta ọ dịbeghị ihe ị mere ma ọ bụrụ na ị mechaa wụsịa ma laghachikwa n'ọnọdụ ahụ ọ bụrụ na ị na-ebu ọnụ na ịkwesị ntụkwasị obi na-emegharị ahụ na-eri ihe ndị kwesịrị ka ị rie n'ezie ị ga-abụ onye ga na-anọ n'ahụike ma ị tara ahụ o ma ị gbanyere arụ o ma ị vụrụ ivu ọ bụrụ na ịchọ ịhazi ahụ gị ịchọ ịhazi ahụ gị ọ bụ site n'obubu ọnụ ka ị ga-enwe ike site na ya hazie ahụ gị mgbe ị tinyere ihe nke kwesịrị ekwesị n'ime ahụ gị ghara iwebata ndị nke na-egbu egbu n'ime ahụ gị haziere ahụ gị ihe ọ ga-eme n'ihi na Chineke mechara ihe ndị a niile tutu ya akpọ gị mmadụ nke o kere na ụdị ya mgbe ị na-enye ahụ gị ezigbo ọzụzụ site n'obubu ọnụ ị ga-achọpụta gị onye na-ege ntị sị na emeghị ahụ anyị ka ọ bụrụ nke anyị ga-enwe mgbanye arụ ebe ọ dị ukwuu ma ọ bụ ka anyị bụrụ ndị ga-awụ ahụ ebe ọ dị ukwuu e mere ya ka anyị bụrụ ndị ga na-anọ n'otu ahụ anyị kwesịrị ịdị na mgbe ọbụla n'ihi ya ụzọ a anyị na-agbata ụkwụ bụ ụzọ ị ga-esi nwee ike mee ka ahụ gị bụrụ ihe dọrọ adọrọ ọ dịghị nke ga-aka ibe ya ị gaa agbanye arụ karịa ị gakwa na awụ ahụ karịa gị onye na-ege ntị biko na anyị wepụtara otu ụbọchị maọbụ abụọ maọbụ atọ were buo ọnụ ọ gaghị egbu gị kama ọ ga-ewuli gị elu n'ime mmụọ mee gị gị na-ahụ ihe nlụpụta ya n'elu ahụ gị ụmụ ihe niile ndị dị n'ahụ gị na-ekwesị ekwesị a ga-awụchapụ ha ahụ gị ya bịa bido bụrụ ihe nke ewugharịrị ọhụụ irie ihe ya agbazee echiche akpaka gị ọnụ ịlaba abalị ga ehi ụra ọ dịghị oke ihe nke ga-eme gị gị na-echekasị ahụ gị ọ bụ erighị ihe kwesịrị ka anyị rie na-akpata okporo ụzọ nke akwara si arụ ọrụ n'ahụ anyị na ọbara na-eji akpọchisi n'ihi ya gị onye na-ege ntị ọ ga-amasị m ma ọ bụrụ na anyị bido n'ụbọchị ndị a kpachapụrụ onwe anyị anya na-enwe ike iwepụtatụ ohere ịnapụtụ ahụ anyị ihe ndị ahụ nke na-amasị ya ka anyị nwekwana ike ruo ebe anyị lere anya anyị kwesịrị iru na ndụ nke a mgbe anyị ga-ebido isiokwu ọzọ gị onye na-ege ntị anyị gaje ịgbatụ ụkwụ uru ndị ha anyị kwesịrị irita site n'obodo ọnụ chekwuta na ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ịchọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ chineke kọrọ na ekwentị na 07063637224 07063 637224 ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-asị na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị were otu aka kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike ozi nke ga-eme ka mụ na gị bie ndụ dị mma n'ime kraịst anyị na-arịọ ka chineke nọnyere onye okenye eze nlewemchi ka chineke gọzie gị ka chineke na-eme ihe rịba ma n'ime ndụ gị na ezinụlọ gị n'aha jizọs amen ndị ọma na-eke ntị bụ abụ nke ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke nọnyere unu na-arịọ ka mara Chineke baru n'ụba n'aha Jizọs amen onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo bụ igbo ndewonu onye nwe m gọzie unu ezinụlọ unu dị mma anyị ga-atụgharị uche n'isiokwu ahụ nke si zụta eziokwu erela ya zụta eziokwu erela isiokwu a sitere n'akwụkwọ ilu isi iri abụọ na atọ amaokwu ya nke iri abụọ na atọ ee amamihe na nghọta zụta eziokwu erela ya nwanne m nwoke eziokwu dị mkpa bụrụkwanụ ndụ dịka ọ ji na-ejekwu ya n'okwu Igbo eziokwu bụ ndụ onye gbasa eziokwu ọ ga-adị ndụ onye jikwa n'eziokwu ihe ọjọọ ga-akpọ ya ihu nwanne m nwoke zụta eziokwu erela ya nwanne m nwaanyị zụta eziokwu erela ya gịnị bụ eziokwu ahụ n'okwu dị mfe anị ga-asị n'eziokwu bụ nwanyị eze nke oche eze ya niile mbụ n'obi chineke nke alaeze ebe ọ na-achị bụ n'eluigwe ihe ọ pụtara bụ n'eziokwu siri n'eluigwe bịa n'eziokwu mbụkwanụ ndụ n'akwụkwọ nsọ anyị nwere ọkpụrụkpụ eziokwu anọ nke na ha na ndụ ka ọ bụ ije ha gị nwee ndụ ebi ebi n'akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu ya nke isi ebe a na-eme ka anyị mara na jizọs mbụ ụzọ na eziokwu na ndụ jizọs bụ ụzọ na eziokwu na ndụ ọ dịghị onye ga-enwe ndụ ọ dịghị onye ga-ahụ chineke ma ọ bụrụ site na jizọs ee jizọs mbụ eziokwu ọ bụrụkwa eziokwu nke na-enye ndụ ebi ebi ịbịakwa n'akwụkwọ daniel isi ya nke iri amaokwu ya nke iri abụọ na otu anyị ga-ahụ ebe a na okwu chineke bụkwa eziokwu ọ dịghị onye gbasorola eziokwu nke okwu chineke na-agaghị adị ndụ nwanne m nwoke zụta eziokwu erela ya ha esisi gị zụrụ eziokwu bụ na eziokwu ga-adị anya n'ebe nọ ile anya taa na ezinụlọ ndị kpọrọ onwe ha ndị kwere ekwe ọbụna dị ụmụnta ile ha legharịa anya ide ha anya ma wepụ anya gị ha atụpere ihe mgbe e jụrụ ha okwu na-adị ha n'ọnụ bụ ọbụma ọ dịghị ihe mkpụ n'ọnụ ma ọ kpụkwa ihe ahụ n'ọnụ ma na-eche se ọ bụrụ na onye dị otu a maọbụ nwa dị otu a ji eziokwu nke eji mụọ ya na-ebi ndụ ọ ga-ata ụgha mba eziokwu dị taa dịka ihe ga-eche ndụ anyị maka hara bụ ndị na-ewerela ụgha hie onwe gburugburu erela eziokwu ọ ga-abịa mere o ji adị mkpa ka ha bịa zụrụ ego ya ma mgbe chineke kere mmadụ o kere n'ịma mma were eziokwu hiwa ya ukwu ọ bịa mere jizọs njese na akwụkwọ jọn isi iri na asaa amaokwu nke iri na asaa onye nwe m were eziokwu gị doo ha nsọ n'ihi na okwu gị niile bụ gịnị eziokwu ọ bụrụ na jizọs mkpere ekpere ka e were eziokwu ya doo gị nsọ n'ihi na okwu ya mbụ eziokwu ha ọ pụtara bụ na ihe niile ahụ nke si n'obi chineke pụta bụ eziokwu ka bụ okwu chineke nwanne m nwoke ọ dị ha ọzọ mbụ eziokwu meeme ka ị mara ya na akwụkwọ abụọma isi nke otu narị na iri na iteghete amaokwu ya nke otu narị na iri anọ na abụọ ebe ahụ na-eme ka anyị mara na iwu chineke bụ eziokwu onye ọbụla nke nwere iwu chineke iwu ahụ bụ eziokwu ọbịa mere abụọma isi iri na iteghete nke asaa ya ọ na-emesikwa ike se na iwu chineke bụ eziokwu nke na-eweghachi mkpụrụ obi na-eme ka uche zuo oke iwu chineke bụ eziokwu ekwuola m atọ jizọs bụ eziokwu okwu chineke bụ eziokwu iwu chineke bụ eziokwu ọ dịghị onye werela ihe ndị a tinye na ndụ ha na-agaghị enwe ndụ ihe ndị na-eduba na ndụ ebi ebi jidesie ha ike ka ị ghara ịbụ onye edughere nwanne m nwoke nwanne m nwaanyị chineke mbụ eziokwu jizọs mbụ eziokwu okwu ya bụ eziokwu iwu ya bụ eziokwu kere nke anọ kebụ eziokwu n'ihi na asị gị na e nwere ọkpụrụkpụ eziokwu anọ nke na-eduba na ndụ na n'akwụkwọ jọn isi iri na isii amaokwu ya nke iri na atọ mgbe onye ahụ ga-abịa bụ mmụọ nke eziokwu ọ ga-eme ka unu mara ihe niile bụ eziokwu nwanne m nwoke ebe ahụ mere ka m mara na ihe ahụ nke bụ eziokwu bụ mmụọ nsọ mmụọ chineke ka izi e anyị ka ha rabụ ihe niile jizọs mere ndị a na-ama mgbe o mere mmụọ chineke ahụ bụ eziokwu ọ bụkwa mmụọ nke ndụ onye bụ ndụ anyị onye bụ inye aka anyị kwee ka anyị dị ndụ site na ịnara ọkpụkpọ eziokwu ndị a gịnị mbụ uru onye nke chineke m ga-inwe mgbe ọ zụrụla eziokwu jidesie ya aka ike ka ọ ghara ịbụ onye eduhiere eziokwu nwere ndụ ọ na-enye eziokwu ga-eme gị ga-apụa n'olu mmehie nwanne m nwoke zụta eziokwu erere ya nwanne m nwaanyị zụta eziokwu erela ya n'ọnọdụ ọbụla ị nọ were eziokwu biri ndụ akwụkwọ nsọ jupụtara n'ọtụtụ mmadụ ndị zụtara eziokwu ha ereghị ya otu onye nke zụtara eziokwu ghara ire ya na akwụkwọ nsọ bụ josef ego jenesis isi iri atọ na itoolu ị ga-ahụ josef oru chineke nwa hibru onye ụmụnne ya rere ma ha o jide ndụ bụ eziokwu ka ọ zụtara eziokwu nke okwu chineke ọ zụbatara na ndụ ya n'ụlọ pọtịfa nwunye pọtịfa ewere anya tụde na ya mgbe mmadụ ọbụla na-anọ n'ụlọ nwa okorobịa sị mba anatara m eziokwu nke njido m nsọ chineke sị gị akwala iko n'ihi ya mme ihe arụ n'otu a ọ bụ megide chineke ya enwe mkpebi dị otu a taa nwanne m ị ga-esoro josef bụrụ onye ga-eji eziokwu nke iwu chineke abụ akwaliko ebinda na akwụkwọ nsọ daniel ndị kwerela okwu chineke iwu chineke kwa nke si gị enwela chi ọzọ tinyere m nwa hibru onye nọ n'ala ndị mba ọzọ mkpebiri na ya agaghị ife chi ọzọ ọ bụ ezie mgbe ịbụ onye eziokwu na o nwere ike iduba gị na nsogbu nye ndị kpọrọ eziokwu asị ha emegide gị ma chineke ga-eguzogide gị dịka ọ nọnyere na daniel n'olulu ọdụm ọ nọnyere na shedrak mishak na banego na ọdọkụ ana eche gwara na ndị ya e bụ ụmụ hebru ndị guzoro eziokwu onye nwe anyị arapụ ha ọ dị mkpa ka gị onwe gị jide eziokwu dịka ihe iji siri ike n'akwụkwọ nsọ kwa ọ dị ndị hụrụ eziokwu ree ya nwanne m nwoke judas iskarot mbụ otu n'ime ha onye ọzọkwa bụ ananias na safara nwunye ya ndị a bụ ndị zụtara eziokwu ree ha onye ọzọ nabatakwara eziokwu hụ eziokwu ree ya mbọ nne na nna nke mbụ adam na eve ha zụtara eziokwu ma ree ya ekwesụ anara ha eziokwu ahụ nye ha ụgha taawa ọ bụrụ gị onwe gị ekwe ka ekwesu na-asụ gị eziokwu ka eji chọọ ka ọ bụrụ ihe ị ga-enwesi ike dịka akụ ịfụtara see na ọ bụghị ikpere ka aghọgbuo gị nwanne m ọ dịghị onye nrere eziokwu ka ejido ya nsọ na oji adịrị mma ya mere erela okwu chineke ya tụgharịla ya isi n'ụdị ọbụla agbanwela ya ka ọ bụrụ akụ chineke iji siri ike ịbụ eziokwu eziokwu ihe eji ama ya atụ mbụ ngwaahịa ngwaahịa kpọsara n'ahịa ọ bụ chineke kpọsara ya n'ụwa ọ bụ eziokwu otu ihe ahụ onweghị abụọ a ma ekwesịghị ewerela ihe ndị ọzọ ndị dị ka ọ bụ eziokwu were mee ka ọ ghara ịbụkwa eziokwu mgbe otu okwu m mere ka eziokwu ghọọ ụgha ha niile ahụ aghọchala ụgha ya mere ekwela ka eziokwu enyere gị n'aka ka ọ bụrụ ha ị ga-etufu nwanne m nwoke eziokwu nke okwu chineke ga-eme ka ị nwee ndụ zụta eziokwu erela ya zụta ya dịka ihe dị mma zụta ya dịka akụ ihe dị ga-erefu zụta ya dịka ihe ndị ichere nche zụta eziokwu erela ya ee amamihe na nghọta ndụ ya zụta ya erela ya ka ọ dịrị gị mma dịkwara m onwe m naanị iguzoro iche ma a ga-asịkwa na ọtụtụ mmadụ nọ n'ụzọ ụgha naanị iguzoro buru onye eziokwu mgbe onye ga-akwụ ụgwọ ọrụ m ga-abịa ọ bụ onye kwuru eziokwu ka a ga-azọpụta eziokwu na-enye ndụ nwanne m nwoke mara ya ọ ga-edubakwa gị na ndụ ka onye nwaanyị na-agọzi gị taa ka ị bụrụ onye ji eziokwu dee onwe gị ukwu mana ezinụlọ gị mana ụlọ akwụkwọ gị mana ụlọ ọrụ gị ka eziokwu chia ndụ gị arịọla mkpere n'okwukwe na onye nwaanyị aha gị ịgọzi n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ amen imeela onye mgbasa ozi anyị na-asị ka ngọzi chineke ịhụnanya chineke na amara ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele ndị nyere anya bụ ọma n'ụbọchị taa na-arịọ gị ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke ị chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ka ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ rutena anyị nso n'ụzọ dị otu a 07063637224 07063637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ma ọ at yahoo com awrnigeria at yahoo com gị na-ege mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo